philosopher and a spiritual master, a renowned expert in metaphysics, logic, and mathematical philosophy, the pioneer director, Igbo Village and Center for African Civilization, Namdi Azikwe University, Oka, Anambra State, Nigeria. He is a Catholic priest of Onisha Archdiocese. Come to Father Bona Mado, at the sacred ground and miraculous arena of Communal Sanctorum of divine apparitions, miracles, testimonies, healings, and deliverances. Remain blessed. A very good evening, dear esteemed viewer, and welcome to uh, today's edition of Hermeneutics of Religion, Culture, and Politics on ABS Television, Channel 2 for Oka, with very Reverend Father Professor Bonacris Sumogo, the Director of Igbo Village and Center for African Civilization, Very Reverend Father Professor Bonacris Sumogo is the spiritual director and founder of Communio Sanctuary Room Prayer Ministry International. He is a Catholic priest of Onitsha Diocese, a great philanthropist, a gentleman uh, who is uh, preparing seniors seriously towards uh, establishing an Igbo and a uh, Igbo and Jesus Christ University. Very Reverend Father Professor Bonacrissus Mogo is an international professor of the Faculty of Arts, Namdi Azikiwe University, a powerful pedagogue, he's a mystic and a seer. He is a respected authority in African and Western metaphysics. Father, you are welcome to the studio. Mm, thank you very much. And also, I have after Father Bruna, another gentleman, strong in history. He is uh, Ikenna Odife Esquire, a senior lecturer in history at Namdi Azikiwe University. Ikenna, you the studio. Thank you very much. Uh, before now, we have discussed in part 1, 2, 3, the original history of the Igbos with a lot of historical hypotheses uh, and the journey is on towards getting at from where do the Igbos come from? Do they come from the sky or fall down from the sky? Many views abound. But I want to tell you that most of the contributors on this Igbo origin have been coming from UNISIC professionals from Faculty of Arts. And we are going to go beyond that and invite some other gentlemen from other Citadel of Learns to come here and uh, come up with beautiful ideas or exact statement that should give us the answer of what we are looking for. So I want to start immediately from Father Bona uh, so that you get Ikenda foot landed from where we stopped. Uh, we were talking about Eri as the father of Agolo, Ata Oba, memory, and uh, the other person I cannot <laughs> remember. Uh, some people are scrambling for the headship of the Igbos, undermining where the Igbos come from. I wanted to say, to summarize what we have done, so that by the time I go to Ikenna, he will come up as a historian with his own ideology. No, Ikenna is the historian, and um, I thought we would have started with him, but uh, let us uh, do the highlights. <coughs> to be sure, I came to what I may call a systematic uh, analysis of just a strand. Like um, we have so many models. I have made it clear that the issue of origin and history are not uh, the same matter at all. I said Igbo has a kind of uh, monogenesis mm -hmm. what they may call monogenism. But uh, that monogenism is not a pure monogenism. Because we cannot say that the Igbo people came from the same ancestor. Even though there is a strand that can stretch that even to the beginnings, the earliest beginnings, that some people will say Igbos were here before Adam. But uh, I'm not talking about that a kind of strand that can even reach as far as Adam. Mm. I will just trace it a little bit before uh, the historian will come in. Now, there is uh, the issue of uh, polygenism. So, we came from different ancestors. But I know, as Igbo will say, ona mmadụ iri dadowu so i know that there must be the earliest arrival or the earliest person uh, from whom you can establish the hegemonies around through the migration and counter-migrations. When we talk about uh, the models uh, we have uh, inserted here, we talked about um, the Jewish origin of the Igbo. And uh, we also uh, gave a kind of counteraction that if there can be the Jewish origin of the Igbo, it can also be the Igbo origin of the Jews, because uh, we we are trying to analyze what came from uh, Equiano's uh, uh, phraseology that one people uh, uh, came from the other. So for, for Equiano, of course, the Igbo came from the Jews, but uh, we said it can also be the other way around. Then the Egyptian origin of the Igbo people, of course, people like Basden and company, uh, Ekuyano himself, yes, all of them uh, uh, supported the Jewish origin of the Igbo. But the Egyptian origin of the Igbo, uh, we trace more of uh, Jeffrey and Matthews because they singled out the uh, hegemon uh, King Re. Jeffrey uh, sing singled out Re and Matthew singled out Aaron. they gave out like the scarifications and whatever. I, I also said that if there can be the even origin of the uh, uh, Igbo, there can also be the Igbo origin of the Egyptians or Egypt. And uh, I have uh, said we have to be careful about Egypt and uh, Israel. Because we are talking about a time when, there was a time when the Jews were slaves in uh, Egypt. So we have to be careful about tracing. That's why if you trace from 5000 BC like when they are talking about that uh, uh confluence influence or migration, which uh, made many think that uh, when we call Eri, the Eri we mean must be the Eri who is the son of God and not the one that came from the sky or came from nowhere. Now, there is again the issue of uh, the Niger Benue Conference theory, uh, the uh, Acela Cartuna latitude uh, theory, and Ikenga uh, uh, brought in the idea of uh, the genetic dimension, but <laughs> what to call the doctors and all the genetic engineers to uh, discuss that particular one. But uh, we brought it up because of uh, the research that was done um, in America. And uh, Ikenga made it clear that they came to his hospital to take specimens. And uh, at the end of the day, of course, he said he, um, he did not agree with the findings. Why? Because the have uh, already tagged uh, the result before uh, coming to, to find out <laughs> what is the truth, uh, that kind of thing. So it, it, should be a dispassionate something. So if you're going to analyze those uh, samples, you should know from where they're coming from. So if you already know where they're coming from, you have I've already made the decision before. Uh, that, so he said he didn't accept that their, their, their submissions. Again, uh, there's the linguistic dimension again. Because if you look into the works of uh, Krauss, uh, Westerman, uh, Bennett, Steck, and all these uh, Niger, Niger Congo, Benue Congo, uh, Volta Niger, the issue of the Kwa, the, the, the crew, the Kwa, you'll find out that we need a, a different uh, way. And again, if the language of the Igbo people is the same thing with the name of the Igbo people, we must be very careful about that. So it's a dimension again. But uh, I want to uh, take a stand now. Now, we made it clear. I, I, I, said, let us see whether there is a, a strand that is consistent. Whether it is true or false is a different thing. But I think uh, we can, uh, if, we, if we say, if we say, let's say Adam, if we come from Adam, now from Adam, you come to Noah, you come to Shem, you come to Abel, you come to Abraham, you come to Isaac, you come to Jacob, you come to Gad, then you come to Eri. So I think along that line, you can have a kind of consistent uh, lineup. Uh, if you want to take it to that uh, way, even though, uh, I, as I said, consistency cannot mean uh, truth completely. Every logical consistency must square up with factual consistency uh, for you to uh, make any meaning from that. But uh, I feel that uh, it's a kind of consistent extension. And again, from uh, somebody like uh, that uh, Erie, if you come down through the twin influence, it, somebody has made it clear that most likely, I think it's a very terrible hypothesis, that uh, Guleri and Mm. Could be called twins mm. because of what they are struggling for. But my major idea about that is that we must get a full day in order to do justice to the politics involved in that uh, discussion. Because when that, that I, I think a, a time was, as uh, you rightly know, there was a time that uh, we have only oral uh, something without anything written. That's why these things go into what you may call even prehistory. So you can know that there was a time when there were no borders. See, uh, these are uh, uh, namings of, of towns. Uh, see, it's just that naming is a recent uh, something. Uh, there was a time when you had a kind of borderless, borderless communion, borderless whether, whether you are uh, uh, you are Henry or you are Aguleri or you are from them, you see more or less everything is done in common. Uh, that's why, for instance, uh, I will stick on to that later on when the uh, institution has talked, up, uh, talk, talked. When you can have something like like in Aguleri, you have what we call Enugu Aguleri. Now, that has to do with the area that you are talking about, this Obuga. See? And then if you go to Enugu, you have Ofo Nri at uh, Mpume Onyelenyi. So you see, the, the uh, independence or dependence, but interdependence. See, why should you have something like Ofo Nri at uh, uh, Onyelenyi at uh, Enugu? I have a... Uh, uh, um, in, the at uh, uh, Obubuga and things like that. So you find out that, you see, these struggles, uh, we need to analyze them seriously and really historically through maybe some of these uh, datings that are done in uh, and uh, Afibo and uh, Ibuku and uh, uh, Soka. Uh, find out exactly where these matters are. mm. the, if you come from the, uh, uh, the issue of uh, God and Eri. Now, Eri, after Nri and Aguleri, you have Obuodudu. We still come into because I, I want to analyze the science that uh, came from all, all, the, all these uh, people to produce the two, over 200 uh, Igbo uh, communities and things like that. So after Obuodudu, you have Onogo. Then you have Igwedo. And that Igwedo is a highly uh, elliptical fellow. He's a woman. You see, uh, some trace her from Bini through Asaba, some trace her directly from Eri, and a lot of things like that. Uh, uh, uh, uh wait, the last one will be the issue of um, Onoja, Oboboli. Mm So I just, I just want, want, to give show him the models and also show that already there's a consistent line that can even go from Eri to Adam. As a link with the people of Igala. yes the, the, so there's already a consistent line of extension from that area to even uh, Adam. Okay. So let me stop there. Eh, mm. Okay, uh, dearest viewer, you are watching hermeneutics of culture, religion, and politics under the Kingdom of God slash Igbo University program. And uh, the topic is uh, the origin of the Igbos and history, the Igbo, or, the Igbo origin and history. This is the part four of the program. And uh, before I go to the historian, if you want to call us, the lines to call are there on your screen. 090-729-72090 or 070-627-24192. Uh, I think before you start, let me know if this person is having something as a question. Hello? Hello? We lost that person. Uh, so, uh, it cannot differ. You are a senior lecturer in history and I know they used to tell us that history is a record of past events. I don't know to what extent you guys have recorded the origin of the Igbos. But as far as I know, everything is still known as historical hypothesis. There has been no agreement. This is where we come from. A lot of stories abound. Hello? Hello? Yeah, your name and location. Hello?

So originally what is Raja, I don't know I can see a little boy, I can tell you that. a na-ekwu ka anyị baa n'igbo kịta a na-akwe dịba n'igbo kịta a na-ekwu ya n'igbo na-ekwu ya n'igbo ngwa a ga-ebido isi igbo kịta o daalụ o enwere ife chọrọ ịjụ onye anyị ndụdọ anyị biri izu igbo <laughs> obibiri e, n'ogwu e, e, ọ dị ka ife ekpili si na anyị na-ekwu maka igbo na-asụ oyibo hmm. sịsịwagara ife a n'igbo ka o wee kwuo onye ọ na-aghọta wee nwee ike tinye ọnụ n'ife a na-ekwu aka mma ma ọfụ ya ka onye ya na-ekwu onye na-akpọ na kedu afọ gị na ebe isi akpọ evangelist onye mmụọ ọdụba John Bosco mmụọ ọdụba John Bosco isi adazi akpọ mmụọ zọba adazinugwu adazinugwu ngwa jụọ ife ịchọrọ ịjụ daalụ anọ m dị na-ekwu maka ndị Igbo anọ m ihe mana na-ekwu daalụ in Igbo and the daalụ nke eziokwu bụ one of mm-hmm. Nke bụ na ndị Igbo ndị Igbo nwere trọbụlid very trọbụlid to Israel and Egypt nkebe eziokwu na ya ihe saịdị nsụka enwelụ enwelụ dinamik ụdịrị dinamik dị apụta a na-apụ na na Egypt ụdị dinamik dị apụta na saịdị nsụka ọ dị eziokwu ọmọdụ nke na-ezi ọkụ ikide na a na-ekwu maka digital midia enwekwara digital midia ma na Igbo nke Igbo wee na eserebe ebe ndị Igbo ndị Igbo nwere kọnglet bụ ndị Izrel andịna atụmatụ ndị eburuba n'oru eburuba n'oru wee jee isi wee dote ya storia in the Bible ị mara ndị bụ dị ife ebe ahụ na nnekwu afọ ewuru na-alụ ụjọdụ ile iloku kpọrọ iji wee rute ndị a banye ndị reset wee kpatata ndị Igbo ndị Igbo left iji oge awa ndị Israel afọ if we want to praise everybody, we should praise it to These are what they are, the trajectory of the movement. They migrated from Egypt to na-atụta ọnwụzigbo ajụjụ ya ya mana ikenna ọ dị ife ị na-eme histri na UNIZIK ị na-akụzi histrị as a senior eh, lecturer zoro n'anya okwu ana kedu akụkụ nke ị nwere ike isi wee kwụsị n'ebe a ka ndị Igbo si anyị si n'elu daa ka anụ from you ka anụ ị nwere ike ikwu moderator daalụ maka ohere inyere m iji wee kwuo okwu gbasara ka Igbo si wee pụta kama na ana m achọ ikwu na mmadụ adịghị epu n'ala ka eru mmadụ a na-adakwa n'elu ka mmiri si ezo ihe gbasara ndị Igbo mmetụgo ndị mmadụ dị iche iche n'ahụ ha edogokwa n'akwụkwọ kwuo okwu ewee na-atụle uche maka ya n'uche ka anyị na-atụlekwa ebe a ka anyị mara ka ndị Igbo si wee bido kama na ofu ihe bara uru ka anyị mara na onye Igbo bụ onye isi ojii onye igbo abụrụ kakọsaid e, e, ọ bụrụ hibru ọ bụrụkwa eju so onye igbo bụ onye ojii and um, odoga anyị anya na ihe a dokumentịrị maka ndị igbo site n'oge ndị ọcha bịara bụ ndị bịara ka ha ghọta ala igbo ụfọdụ n'ime ha bụ ndị Hello? Hello? ọ na-agọzi ha ncha bụcha ihe ndị oyibo na-akpọ ethnographers and anthropologists and oge ha bịara um, ihe na-ewe bụ na London School of uh, Anthropology bụ Uh, cultural diffusionism hmm. nke na-akọwa na um, mpute mmadụ si efu ebe wee gbasaa wee jebe ebe ndị ọzọ hmm. and ihe dịka ibe ya yikwara nke ahụ bụ na ebe ọbụla omenala na-abụ yikọtara na ha niile ga-enwerịrị ebe ha si wee bido hmm. ya mere mgbe ndị ọcha ji wee bịa ebe anọ. mgbe ndị ọcha dịka G.T. Basden G.T. Basden was a pioneer eh, missionary of the CMS that eh, worked in the Igbo hinterland mm-hmm. o nelechara omenala anyị anya wee fụ na ihe anyị na-eme adịghị ka ihe ndị Juu na-eme ka anyị si agba mbọ ka na ọ dị ka ka. ọ dịka ka ihe ndị Juu na-eme mm-hmm. our practice of circumcision as ibi ugwu um, nsọ nke o si na ọ dị ka Levitical codes so na oge ọ fụchara ihe ndị a ọ sị na ebe ndị a na-eme ihe dịka ihe ndị juu na ha bụkwanụ ndị juu then onye ọzọ kwukwara ihe bụ onye a na-akpọ uh, MDW Jeffrey MDW Jeffrey wee bịa fụ ka ndị Igbo si wee kee onwe ha enwere um, ezi nwee ifite n'ala igbo na igbo igbo ọ sị na ezi ya na ifite nwere ga-adịkwanụ ka ọpa and lowa Egypt and ebe ọ bụ na ndị anụ nwere ihe dị dịka ọpa and lowa Egypt na ha ga-esikwa n'Ijipt wee pụta o wee debe nke ya ọ bụrụzie anyị na-agụ akwụkwọ wee gụba akwụkwọ wee fụ ya ihe mere ha ji wee dekwa ihe a bụ na ha bụ kristians hmm. maka ya bụrụ na igbo society dị exposed to muslims just like the hausa states where anyị ga na-etresi akụkọ anyị from saudi arabia hmm. akwa ife m na-ekwu because nọ ebe anwa ka ha si nwee the external contact hmm. but ebe ọ bụ na ndị nke wetara bụ kristians and ha bụ ndị azụpụtara n'ihe ọmụmụ nke na-ehibe isi na difusionism. ha wee sizie na ọ bụ etu ahụ ka ọ dị na ndị Igbo sizi juu kama na ofu ihe a ịma bụ na mmadụ anaghị agbanwe agbanwe ije obodo ndị ọcha eme ka ihe atọ nụ bụrụ onye ọcha your skin what we call skin pigmentation can never change much as there may be genetic mutations isi anyị kọlụrụ akọlụ will remain what it is. Our nose, our thick lips cannot change. And ịbịakwa na ya anya ọzọ in fact ndị gụrụ akwụkwọ kpọrọ ihe a Basden na um, Jeffrey MDW Jeffrey kpọrọ ya Oriental Hypothesis or Oriental Mirage. Ịma ihe mirage bụ ka ị chọọ ka ịnwụta ya ị ga-anwụdenwu ya. So, okay. Hello? Hello? Hello? Ya, kedu afọ gị na ebe isi akpọ? Hello? Hello, nna ke afọ gị na ebe isi akpọ? Ọka kedu afọ gị? Kedu afọ gị? Ha? Anambra State. ọka isi ọka akpọ mana afa gị netwọk ekwere karịrị ọfụma gaa n'iru jụọ ajụ gị Thank hmm. you. dari kenai nah di di apa itu ali apa itu bukan bukan itu kan Allah itu sudah ada bukan tempat benda dari semua kalau sudah dia sudah dia apa apa ya satu waktu itu dari itu dari itu kata Allah kita masuk ke itu itu adalah ah kamu tidak ada ada mau ada mau o nwere ofe ife o nwere ofe ife o kwuru dị mkpa ka agara bụ dị ife afọ ka anyị kwuo okwu a hmm. ọ dịka ọ na-ekwu ka ọkpụgo e, e, o nwere ife onye kwuru dị mkpa nnukwu na ife eji wee na-ekpokọta nkụzi a bụ ka igbo igbo gbakọ n'ọnụ bụrụ ofu ka igbo gbakọ n'ọnụ bụrụ ofu nwee ike bido inweta okefa ka na igbo ka na naijiria ka na afrịka ka ụwa niile maka na ọnọdụ igbo ọnọdụ igbo adịrọ mma maka na igbo gbasasịrị agbasasị ya bụ anyị na-akpọku ndị igbo ha ghọta na ha bụ nwanne ha bụ ofu kọrịbị ikweburu nri ọgbakọta anyị azụ ya bụ ọ dị mkpa nnukwu ka aghọta na ife a na-eme agbụrụ ekwuru nsị na osisi ndụ igbo ọfọ ka ọ bụ ọ dị ndụ igbo tree of life onye ka ife nwanne nna akọwa ji ma mma nnukwu gbasalụ ka esi wee bido na ka esi were abịa hmm. o metụgo aka na mmadụ eso elu ada ma na-ebunite ekwu nsị o nwere okwu anyị wee eh, gosi oge afọ the hmm. igbo history igbo ojii na histrị to demythologize it e akụkọ ifo maka na na akụkọ abụrụ ofu ọ bụ akụkọ enyochara enyocha doye na ebe ọ ga-adịgasị ofu ife ọzọ o nwere ife o aka nnukwu oso na ihe bụ akpụ okwu m chọrọ ịba n'ime tubido ikwuzi ihe gbasara ma nri ọbụdị ọbara ma agụle ma ụdị ọkpara ma igbo ukwu maka ndị bụ ukwu na azụkwụ na pa ụdị ọkpara onye ọda na-azụ ụdịbara na igbo mana ofu ife doro m anya anyị ga-ahazi ọfụma ife a apụtago n'ife o kwuru kịta ihe gbasara ezi na ifite isi Enugwu akpọ jụọ ajụọ a ga azụ ọ dị mkpa n'ụka anyị gwepụ ife ọ na-ekwu maka na ndị Enugu ukwu na-ekwu na fa isi ka anyị bịagodi ịma na ihe a na akọwa na anyị abụrụ ndị juu Hmm. anyị abụrọkwanụ ndị arab hmm. anyị bụ ndị isi ojii enene hmm. ihe dị na ọbara eh, so far weba ihe ndị oyibo na-akpọ serological evidence or sanguine assessment to show a relationship a correlation mmekọrịta dị ndị Igbo na ndị Hebrew and all that ihe eji wee na-ekwu ya bụ omenala anyị anyị si ebi ndụ anyị dịka nke ndị juu mgbe a na-ekwu ihe a oge anyị na-agụ akwụkwọ o nwere oyi nwoke onye Cameroon o nwere e, ndị nọ na Cameroon North Eastern Cameroon a na-akpọ ha Bafosan the Bafosan ethnic group in Cameroon ndị Cameroon na-akpọ ha the Igbo of Cameroon ha nwere our physical threats ha na-agbakwa mbọ ka si agba na fact na anyị na-akọwa na ife onye bafosa ịfụgo onye igbo maka na ijere na cameroon ede afụ onye dị ọcha na kemoberia commodity ifu na mmadụ dị ọcha they belong to a different stock they are stock and they have their peculiar physiology or physical characteristics then na ndị bafosa na na-eme ka ndị igbo si eme na-azụ ahịa na-agba mbọ so ịfụ na ihe ka ịgba mbọ nke eji wee mara ndị Israel adịghị limited to them ndị mmadụ na ebi dị iche iche ije na Japan ị ga-enwetakwa a cluster of people ga na-agba mbọ karịa ndị ọzọ e <laughs> na-ekwu dị mkpa nnukwu maka dị mm. ege ebe ka na norway na scandinavia hmm. efu na uhu ya nne n'ebe afọ hmm. ma ịgba mbọ ma efe niile ofu ife na ife na-abụ na-aza ofu afa egoso na fa bụ ofu hmm. is a principle in logic is not that kind of thing na ife na-abụ daruda ndọkọta na afa egosoro na fa bụ ofu ife eBay. You, will be an accident. Mm -hmm. you, you, see, one thing about this, when you, for us to understand these things, you know the air we breathe is universal. And the conceptions we make out of the universal being or the cosmology mm should be drawn from the same principles. Itunye ihe n'elu, ọ mm. So nwe ebe ị ga-atụle ihe n'elu, ọ rapụ eda na ịda so na ndị mmadụ nwere ike develop similar concepts independent of each other hmm. without necessarily knowing one another one another so ihe anyị na-akọwa bụ na akụkọ gbasara Egypt na um, Israel abụrụ ya bụ ebe anyị esi wee chọta n'ala ndị Igbo anyị esi chọta na mpụnala ndị Igbo site ka anyị na ndị isi ojii si wee bido ka ebe ndị isi ojii bidoro kee ka ha si wee gbasaa kee ka ha si wee relate among themselves mgbe anyị bịazi kwube ihe ndị a anyị ga-afụzi na enwego ndị gụrụ akwụkwọ especially ndị gụrụ ihe a na-akpọ linguistics enwere ihe a na-akpọ glutochronology um, and linguistics nwee lexicostatistics glutochronology study the relationship between languages while lexicostatistians study relationship of words so ndị anwa bụ sofa bụ ha nwa ka anyị ga-ele ebere anya because anyị ama nlebe anya na ihe anyị bidoro nwebe oge ndị ọchị bịara wee ji wee ghọtagbu onwe anyị imere ọfụma n'ife afọ kwuru achọrọ nke mmetụ aka na oge na-ekwu ka esi were ma ọ hazisi ife bụ mbido na akụkọ enyocha enyocha gbasara ndị Igbo anyị metụrụ nke ndị Israel metụ nke ndị Ijipt metụkwazi nke ọzọ si na ife ndị Igbo na-akpọ Agbanabọ the confluence river confluence na-abọ. nke Ezinoma Mbala na ụfọdụ n'ime mere eji okwu gbasara nke agụleri na okwute sikwa ebe afọ wee jee ebe ọzọ bụkwazi ọfọ obodo ọzọ nwekwaziri oche aka na abịa na ịgbasara e, e, e, bikos ebe ọ na-ebe enwere ifite nwee ezi ma ọ nwee ezi nwee ifite enwere ike nga n'ebe afọ hmm. ife a ife ọzọkwa dị ya bụ ọdịnala igbo niile aga m emetụ aka o so n'ife m chọrọ ka nkọwa tata ihe gbasara gbasara asụsụ emetụrụ m ife wata klaus ife okwuru aka klaus hmm. na enwere ezinụlọ asụsụ ezinụlọ asụsụ a na-akpọ Niger Congo kwa subgroup a e, subgroup kwa emesịa ebe afọ kraus na ndị ọzọ kwụsịrị amasị emesịa ndọrọ ndọrọ afọ garakwa na-aga nke mere na onye a na-akpọ Westerman bịara okwu maka Niger Congo with kwa subgroup okwu ezie maka Volta Niger o nwere ka ya na ndị mmadụ si wee kwu maka kwa na kuwa na kuru atọchacha anyị ọkọwa na agbatakwuo ife dịka benet na skek kwuo gbasara benue congo ya bụ ịfụ na ife a na-agbarata na-agbarata na-agbarata na-agbarata na-agbarata mana o nwere n'etiti ebe o si agbarata and that has to do with what we call the northern center theory or hypothesis juru ebe niile And the n'ime gwa ịfụkwa na e kind of gbagolo semitic influence gbagolo na far east nweke hemitic influence gbatara not African. africa na ife it. ọzọ ebozi gbata ozi ma ma along the niger benue a confluence it in ọzọ you can link to the sahara desert influence along the sides of the latitude and above. uh, and Khartoum latitude. South of Khartoum. Yes, south. Uh-huh. Isikota of there was the north, the north center. Ya bụ o nwere ofu uh, onye ekwutego nọ ndị faculty of arts na ka na-aga n'ibe abụọ Igbo na history e nwere ofu onye bụ onye isi HOD linguistics ọ ga-abịakwa iso ụzọ afọ oge na-agụsịsị usoro usoro o nwere ka m wee nke afọ the linguistic dimension or this uh, genetic dimension nke ahụ ndị doctors ga-abịakwu nke afọ ndị gụrụ ife gbasara or genetic engineers ga-abịakwu nke afọ uh, ike dị ife oke uh, ike hmm. nwere maka na o metụrụ aka ọfụma na oge ọ okwu ife ọzọ dị nnukwu ọnọdụ igbo ichigha azụ na ihe gbasara e-, eri okwugo ife ga eri a o siri ike ịghọta ọnọdụ ka igwe ịghọta onye ọ bụ ma ọ bụ e, anyị kwuodo ga-ada n'elu mana sọsọ eri ka isi okwu oge gara aga bụ eri a akwụkwọ nsọ gbara afa mana o nwere oge m ụmụ nwoke ada asaa Zephion, Haggai, uh, Shuni, Esbon, uh, Eri, then Arodi and uh, Areli. Ife m aghọtara ọfụma bụ eria ine ụmụ ya isii m oge gara aga efu na isi na ihe gbasara nke agụleri nwe ife na-akpọ anụmagana ezu nnukwu ezu nnukwu isobe isobe ofuma ị ga-abata na igbe igbe zunu ị ga-abata na ebe afọ ọfụma ọfụma ịbịakwazi na nke anụmaga na ị ga-afụ na enwere ọgbasara ifite ọnọdụ ka onye nọ n'ifite onye bi n'ifite onye bi na obosoro ana onye bi na mba na ana mba na ana and environs

ebe ọtụtụ ihe dị iche iche n'ihe gbasara ọnọdụ iwu na otu esi wee na-akwado Igbo so ihe a na-ekwu na ya bụ na ọ bụrụ na emechaa program a ọ bụrụ na ya na-agwatụ anyị otu nlekwa gị esi wee na-emeta ya ka ọ ghara ịga emecha ya taa onye chọtazi ikiri nke ya emeleta ọzọ ọmamkwenye ọ bụrụ na emesịa program a maka ihe a na-achọ bụ ebe Igbo si wee bido ihe ọbụla bụ nkwekọrịta ndị niile na-abịa program a a ga-enwe ihe a na-akpọ dọkụmentarị ihe onyonyo a ga-eme ya wit ndị abs anaụnsụọ ya ụlọ unizik ka ị ga-eje nweta ya ma ọ bịa na abs nweta ya ọ ezu igbo niile ọnụ nke anyị na nkịta agba nke nọ and anyị ka na-aga n'iru Well, dearest viewer, uh, you are watching the hermeneutics of culture, religion, and politics under the Kingdom of God slash Igbo University program. And right here in the studio is an international professor of the Faculty of Arts, the director of Igbo Village and Center for African Civilization, UNIZIC, very Reverend Professor Bonacris Sumago. And I also have here in the studio Iken Nodife, senior lecturer in history, the same UNIZIC, dwelling on this very topic and coming up with the same faculty of arts. The same faculty of arts. Uh, I think uh, let's take a message from the sponsor of this program before we continue.

Dear child of God, you are watching the Kingdom of God and Igbo University program with Very Reverend Father Professor Bonacristus Zumogo Mona Mado, the pioneer director, Igbo Village and Center for African Civilization, Namdi Azikiwe University, Oka, Anambra State, Nigeria. As a professor in philosophy and a respected authority in African and Western metaphysics. The man who had authored many books in philosophy and many other parts, Father Bonakristus is championing the cause of establishing Igbo and Jesus Christ universities. An expert in theodicy, love logics and mathematical philosophy, a supremely intelligent genius of Christ and spiritual master, a Catholic priest of Onitsha Archdiocese, father, founder and spiritual director of Communion Sanctorum Ministries International. Come to Very Reverend Father Professor Bonacristo Zumogo, Mon and Mado for warfare prayers, sacred exorcism, stigmatization, bilocation, transvibration, miraculous transportation, levitation and mystical healings. God bless you. Okay, there is viewer. We are back again, and uh, I think Father Bona, you were saying something before. Anọkọ gbasara anụmagana na ifite. Ọ hmm. bụrụ na iburu anụmagana wunye na ifite, hmm. hmm. maka na ezi na ifite. ifite ọka ka ị no no. Ọnọdụ <laughs> ka mgbago na mbada. ma ọ mba na ana. Efu na ebe afọ isi chereka na agụleri chọra na-abịa anụmaga na ebite ị ga-abịa na igbo ezu bịa na ụmụ igbo niile a ma igbo etiti ma igbo adagbe ma ife ndị ọzọ niile mana ịga na e, e, e, ezu ezu nnukwu ezu nnukwu efu na ọbanyekwa na ihe gbasakwala gbasara ana afọ ebe ndị mmadụ na-egosi ikefa ka mbịa ka mbịa ah.

ị ga gakwu nye ọbụla gbasara ndị omenala omenala ihe ka igbo ukwu ukwu iriri otu ọcha ka ewu ike nwetacha ihe niile wepụta ihe ndị igbo ka anyị na ọ ya maka na ọka ụka ma na ya anyị chọrọ ụka ka anyị na-ekwu maka gbasara ife dịka chifamilo chifamilo onye nri agaghị n'ebe a na ọ ka ga-abịakwa ọzọ hmm. biko ka ka nwee ike welu hmm. o nwere ife dapụtara na ife anyị na-ekwu anyị chọrọ ka anyị mebe isi ka ha pụta n'ife gbasara odeka maka isi na-agụla iri soro odeka na-aga ị ga-afụ ife dịka dịka ọ ga-ebuga na kogi kogi ịfụ na ụfọdụ ndị bi na mgbago na ndị bi na mgbada ife dịka ndị bi na mgbago ị ga-afụ n'ụfọdụ oge na ahụ na-esiba ike ọfụma ha na-akpọ akpọ ndị bi na mgbada ụfọdụ oge ahụ na-eme poko poko ụfọdụ oge mgbada na akwụkwọ mmiri bụ ụfọdụ o nwere ife ọzọ mana nke afọ anyị agaghị akpọ afọ obodo anyị ị ga-afụ na abịa na igbo ị ga-afụ na enwere ndị bụ ndị dị nnukwute umeanị ya ife imere fafa anị ya nwee ndị agaghị anị ya ma ncha nkwe ndị nwere ike na-eti aka na ife ndị ọzọ ife ka etu a ndị mmadụ na-ebu mma e, na-achụ ndị mmadụ enwekwaziri abịa na n'igbo e nkwa ndị ga-abụ gbagbugwa e, mma gị daa ndị agbụgbọ mma agba ọsọ hmm, anyị ga-agbafa afa ya efu na enwere ụdị dị iche iche ụdị dị iche iche ụdị ahụ ụdị agwa ụdị ihe dị iche iche mana ọfa ncha anyị na-emebere igbo anyị gara akpafe obodo da nka maka na ata atapịa ma obi na nchịkọ ebe ọzọ m chọrọ imetụ aka abụ ịbata kịta na nri kita nri kịta gafee aka mpisi ga aga ugu ife ife ọzọ ikwala ife a a na-ekwu ezi ifite na ikenga ịba na ịgbagharị ya m ofu okwu afọ ezi na ifite ya bụ ọ dị mkpa nnukwu ịghọta ihe bụ ife ndị anyị na-ewere na-eje ife dịka ịgbadata ife dịka na ogbu odudu bụ nwa nwa eri ogbu odudu afọ ama n'uke okwu na abụọ n'uke na otuge bụ abụ ikenga bụkwazi ezi na ifite ya bụ and adịghị ama ndi ndị igbo village na-akwado <laughs> ime conference on ezinifite <laughs> ya anyị na-agwakwa ndị mmadụ ha na-akwado iri ji na unizik mm. uh, a ga-ekwu gbatara ezinifite a ọfụma ọfụma hello hello hello kwụsie nke n'afa netwọk adịrọ mma o nwere ihe nchọ ka anyị ghọta ka anyị nwabụ ndị na-akọ maka mpụ n'ala Igbo o nwere ndị nke anyị ga-ewepụgodu n'obi ma a bụrụ ma anyị chọọ ịga n'iru n'ihe anyị na-achọ ewepụgo ha a ga-ewepụkwa ihe ọbụla ga na-adọnye anyị si na anyị bụ ndị Juu ma na anyị ndị Ijipt maka na akụkọ scholars have proved uh, shown that uh, before Adam, at the uh, uh, story of Adam, human activities. Ihe echi gaazụ n'ihe anyị na-ekwu ma jụ ndị ka agbara Hello. Hello. Hello. Hello. Hello. Hello. Achọrọ ọnụ. Obiagụ. Ojiakụ. Ojiakụ. Ojiakụ. Na-adazi elu, Ojiakụ adazi elu, ngwa jụọ ajụjụ. Biko achọrọ m ịjụ dịka dịka esi ekwu enwere n'aba ekwuru akwụkwọ nsọ na na ọ bụ ndị igbo na ndị igbo site na abụrụ gad amana enwere ike ịkwu yanụ ka ama maka na asị na gad bụ onye isi osi dịka a na-achọ ịma mgbọrọgwụ ebe ndị igbo ka amara na eziokwu na ndị igbo si na abụrụ gad na asị na God bụ onye isi ojii <laughs> ngwanụ gee ntị ka fada bụ na Zaria bifo tupu ọ dị anabatakwa eh, nke afọ eh, aga m ekwu na ọ ka bụ ndọrọ ndọrọ ọnya ka nwanne nwoke na-ekwu eh, na onwere onye ga-aṅụ oyi kịta tupu tupu opesi na eria a na-ekwu agbụrụ bụ nke si Israel wee na-abịa mana o nwere ofufe nchọpụtagolo na ọ bụ na esebe otobe nwebe ndị mmọnwụ na-akpọ esebe otobe esebe otobe so nke esetegoro afụrụ isi ya fụ ya bụ nke gbasara eri eh, ya si na baịbụl ka eri nke ọzọ eri nke ọzọ nwere oge eh, na-egala ya na nke na-akpọ kiridim <laughs> na-abịa na ụbọchị na anọ mana ikwuosi wepụ akụkọ na ife ndị ọzọ ah. ka hapụ akụkọ gbasara nke afọ ofu ife gbasara nke a m kwuru esegoro seti anyị fụ isi efu nke ọzọ bụ ihe gbasara eria nke si na baịbụl ịgago genesis 46 verse 15 and numbers chapter 26 verse 16 ị ga-afụ ebe a afa akpọgo m afa ụmụ um, ụmụ gad afu na nke ise bụ eri ụmụ gad 7 mgbe na-asị na isobe ọ bụ na nọgad mụtara eri ifu na gad afọ onye mụtara bụ jacob anyị ma na Isaac mụtalụ Jekọb Abraham mụta gịnị ị ịga o nwelu Ebel o nwere nwa obere oge gara n'etiti eh, eh, eh, ntakịta maka ị na-ekwu n'ebe a ka Chineke na ndị mmadụ nwere ọgbụgba ndụ eji ekwu maka Elohe Abraham eruhe Ishak eruhe Yakọb ebe e nwere ọgbụgba ndụ mana ijikwa obere gafetezie na nke nke Adam ịgụọ ebele ịgụọ Shem gụọ Noa wee gụta Adam ya bụ isobe esere otobe ịfụ na esedigo nke a wee na-emebe isi na Adam isekwa site na iri na-agbadata isetekwa ah, ah, nri ma ọ agụleri setekwazie ogbu odudu sedekwazie ọnụọgụ sede igwedo sedekwazi onoja nwa okpoli fada ka m bagodo ebe a nọ hmm. ka m kwuo mụnwa bụ esi na ọ bụrụ na a na-ekwu mbido igbo eh. si wepụ na fasi na Izrel ma na fasi na ijipt ah. maka na o nwere ofu ihe m chọrọ ikwu ebe a uh-huh. ka anyị build on that premise hmm. a sị na anyị bụ muslims we couldn't have had access to Bible to dig into it to discover our roots they from. so na anyị maka anyị anyị ga-ekwuwe maka anyị wee lewe ka anyị nwa dị as a people lee ka anyị na ndị mmadụ si wee mekọrịta lee ka anyị si wee nwee asụsụ by language relationships nke ndị anyị na ha nwere ofu asụsụ na ihe mekwara n'Igbo bụ asụsụ culturally, the component groups of Igbo are quite diverse. Ojibwe Igbo, that's Igbo. Uh, Igbo. And if you are Yoruba, Yoruba will Yoruba, they speak Yoruba. But if I don't know Yoruba, you go out in the 19th century, and where Yoruba was. Ibadan na-alụsa Ilesha, Ilesha na-alụsa Ekiti. Ndị nke a na-alụsa Oyo. So ifu ifu na ha much as o rụziri, ka anyị kwesịghị ihe dị na ya bụ na ọ nọ anọ. ka Igbo consciousness ji wee dị on the increase ee eh, maka na mgbe mbụ iji onye mmadụ onye ebee ka ị bụ ọ sị gị na ya bụ onye Ọnịcha eh, ọ mkpụdị gị na ya bụ Agbaenu ọ sị gị na ya bụ onye Ọka ma ọ na ya bụ onye Nnewi ndị ịbazi agụba ka Nnewi si wee fụ ife na ndị mmadụ bịasịrị abịa wee bịa mekọta obodo a o nwere ife anyị na-idere ịghọta oge anyị na-akọ ihe a o nwego ihe a na-akpọ I think you have the last opportunity before we round up just be, brief yes o nwere ihe a na-akpọ yes well what we call state formation or group formation how did they emerge people come together make a covenant or make a, an agreement make a pact of association onye nke a ga-abụ isi onye nke a ga-abụ ọdụdụ onye nke a ga-abụ etiti onye nke a ga na-azacha ezi onye assign different responsibilities whatever we are doing so if na people who inhabit a certain geographical area come together and work, work out a pact of association and relationship mm. that is how communities emerge yeah. and working out that uh, pact of relationship those who not who do not come into the core group that make up that part are treated as secondary elements kpatara ihe ji bịa ịbịa e si na Igwedo na Igwedo bụ nwa nwanyị nke nri mụtara ọkwa nke ọzọ si e, e, eh, eh, excuse me ofedo ọkwa na alacha dị ifeafọ ofedo hmm. ọkwa na alacha hmm. ị bịa na ọda communities ofu o nwere ndị nke a na-akpọ ojebe ogene na Enugu steeti hmm. ojebe ogene bụ nwaanyị ka bụ ojebe ogene a mụta ụmụ ise ọsọ from different husbands. And these people have used Ojebogene to weave a, a, a, a common history, a thread. a thread. of common history. Like in the Anamna Obe. Uh, uh-huh. so if una mm. actually Anam Obe. Uh, if all when people come, come together, they work out a pact of relationship, establish a common market, institute a common shrine. Ah, a, um, okay, ntu n'ipere mpe anyị ga-eme isi anyị isi because n'ipere mpe you can't uh, eh, lord it over others. well we have a lot of factors language is there. nwere ofu ife di mba nnukwu na onwe nwekozi. but we have just ah, less than two minutes ago. o kwutere na ah, anyị abụrụ ndị ah, na ọ bụ na anyị onye bụ ndị awụsa mana anyị abụrụ ndị awụsa. <laughs> nke ọzọkwazi bụ na ị na-anya eh, Eh, eziokwu na ada akụkọ o nwere ka o si were gbahie agbahie hmm. eh, mana asị m na esebụtobe ngwo nke esetere ọ bụrụ consistency may not mean truth because it can be only logical so it must square with the facts hmm. ya bụ na ọ ife a ga-emezi ya ọ bịara dị nka oge ọzọ anyị ga-abịa n'ife gbasara ezinifita maka ọ ga-enyere anyị aka iwepụta ka esi gbakọta maka obodo ada ka ekobere anyị a na-enwe obodo enwe ah. ka ah. esi kpakọ wee nwee ike wee eh, mee wee bụrụ obodo You have to bring back Ike Nodife again in this program because he has his own De idea of the origin. Before that, we come. I need Ike back with you again, and um, this is where the esteemed viewer we are calling it a day. We want to draw the curtain of today's edition of the Hermeneutics of uh, Culture Regional Politics under the Kingdom of God slash Igbo University Program with the Very Reverend Father Professor Bonakuzu Sumobo, the Director of Igbo Village and Center for African Civilization, International Professor of the Faculty of Arts, a philanthropist, the man who is not only the idea of uh, establishing uh, Jesus Christ and Igbo University. Separate them. Uh, Igbo University and Jesus Christ University okay. are two different universities. Igbo University and Jesus Christ uh, University, they are two uh, different, different universities. universities. And again, I want to say thank you to Odife Esquire, Senior Lecturer in History Unizik. Uh, thank you, both of you, very much for coming. Thank you very thank much. Odifa. very much uh, Odife. So my name is Jude Mascot Biago, uh, saying this big thank you for watching this program. We are continuing next week on part 5 of the Igbo origin and history. And I wish Ikenna will come back again with Fanabona to continue from where we stopped. So Jude Mascot Biago remains my name. Until next week, goodbye bye for now. Thank you. Dear child of God, you are welcome to